ụmụnne n'ime chineke udo nke chineke dịchazara n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry nke ngalaba nke ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ime naijiria n'ime oloko eru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru n'uzo ọzọ ka udo nke chineke nke kachasị udo niile dị eru n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị na ega n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ dịka jud dere akwụkwọ jud isi nke mbụ amaokwu nke iri abụọ na anọ akwụkwọ jud anyị mata na sọsọ otu naanị otu akwụkwọ dere akwụkwọ Jud amaokwu nke iri abụọ na anọ ọ si ma onye ahụ nke pụrụ iche ụnụ nche ka unu gara ịsụ ngọngọ na iguzo ụnụ n'iru ebube ya na-adịghị ịta ụta n'oke obi ụtọ ka chineke were ebere n'afọ n'afọma ya gọzie okwu nke a na ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị ndụ nke pụrụ iche dịka o si wee kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe ga-abụ isi okwu anyị ga-abụ na o jidesiri gị ike o jidesiri gị ike na-abụ isi akụkọ anyị na ụbọchị nke taa na mgbe Jud na-edegara ndị kwere ekwe akwụkwọ o mere ka ha mata na ọ dịghị ihe ọbụla nke ha na-agabiga ndị ọzọ na-agabigabeghị na ma ndị buru ụzọ gbawa ọsọ a na-afụbeghị na ma ọ na ihe iri uju maọbụ ihe mkpagbu maọbụ ihe nripịa dị iche iche o mere ka ha mata na ihe ndị a niile bụ ihe ụzọ chineke ji anwale okwe ha ma bụrụkwana ihe chineke ya eji mee ka ha wee bụrụ ndị ya ba n'ime ebube na-abụkarị n'okwukwe nke na ebube nke chineke wee na-akọwatara ha ka ha jidesie ike n'okwukwe dị ka mmụọ nsọ si agwa mụ na gị n'oge dị ugbu a ka ha jidesie ike n'okwukwe nọgidesie ike dịka ndị kwere ekwe ghara ile anya gburugburu n'ụjọ ma ọ na obi ịlọ mmiri ma ọ na ịdapụ ma ọ na-ele e, anya e, ebere site n'aka ndị na-ekwesịghị ma ndị iro ime mmadụ ebere n'ihi na ha abụ ndị ihe emere mmadụ ebere kama ka bụ ndị ga esi na okwukwe na-aba n'okwukwe site n'ike na-aba n'ike na-atụkwasị obi site si ike na okwu nke chineke kwe ya mara na onye ahụ kpọrọ anyị okwu kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke o wee na-akọtara anyị na o jidesiri anyị ike n'ogbe aka ya nke dị ukwuu nke na-adịghị agharịpụ n'ihi na chineke kwesịrị ntụkwasị obi n'ihe niile ọ bụ n'ụtụtụ ọ bụ n'ehihie ọ bụ n'abalị ihe ọsọrọ gị na-agabiga ụdị emu ọbụla ọsọkwasị n'akwa gị mata amata na mgbe jizọs gbawara ọsọ ndụ nke a mgbe ọ na-eje ozie n'ụwa e mere ya akaja dị iche iche maka gịnị ka ọ ghara ịbụ onye ga-afụ ebube maọbụkana ịba n'ime ebube nke chineke kwadoro ya mana ọ matara na eme elu mee ala ọ ga-abụ onye nwere mmeri gụnwa ma mụnwa anyị nche niile nọ n'ime jizọs kraịst kwesịrị ike onye nwe anyị mmeri nke pụrụ iche n'aha jizọs jidesi ike ekwela ka ị bụrụ ma ọ bụkana site na nnwale gị ma ọ bụkana na ihe mgbu wee napụ okwukwe nke ikpedoro ihe ndị a niile ga-eme ka a nụchaa gị ka ị e onye nke kwudosiri ike n'okwukwe ka a nụchaa gị ka ị e bụrụ onye nke na-agba ọsọ agbara ya n'isi njedebe ka a nụchaa gị ka ị e bụrụ onye nke ga-enwu dị ka ihe n'ihi na chineke emewo ka anyị bụrụ ndị nke ya egwu ka ihe mata amata na ọbụna chijie abalị dị. mgbe ka iyi afụ na ọkụ nwatakịrị ọbụla ọkụ ntakịrị ọbụla na-enwusi ike n'ebe ọbụla o si wee dị ile anya n'eluigwe n'ehihie mgbe anwụ ji eti ị gaghị ama na enwere kpakpando dị n'igwe mana mgbe o rutere n'abalị mgbe ọchịchịrị na-akwụ n'ebe niile ilezie anya n'elu ifuzie kpakpando ka kpakpando na-achake na-amụkesi ike maka gịnị n'ihi na enwego abalị n'ihi na ọchịchịrị adịgo n'ime ọchịchịrị ka kpakpando na-amụkesi ike ịbụ kpakpando nke chineke n'ime ọchịchịrị ka kpakpando na-achakesi ike ị ga-achakesi ike si n'ọnọdụ a ị ga-achakesi ike site na nnwale niile nke a na-anwale gị naanị gịnị naanị jidesie okwu chineke ike naanị gịnị naanị jidesie okwukwe gị na mkpado na mmụta nke ị nwetara n'ime chineke n'ihi na ọ bụrụ ihe ndị a abịaghị ị gaghị amata na enwere ikere nke chineke dị mee akwụkwọ nsọ mere ka anyị mata akwụkwọ nke jọn isi nke mbụ amaokwu nke iri na abụọ ọ sị na ndị ahụ nke kwenyere n'aha jizọs kraịst ndị ahụ ka o nyere ikikere iji wee bụ nwa nke chineke ka onye n'ike iji wee bụ nwa nke chineke mata na ike dị n'aka chineke mata na ike si n'aka chineke abịa mata na ike nke chineke na-eme ka nwa chineke kwudosie ike ma pụkwanye na mmehie ma pụkwanye n'uru n'ọnọdụ ọbụla ọnọdụ ọbụla nke ọsọ gị na-agabiga ijidesi ike n'okwukwe kwudosi ike na nkwenye nke ikwenyere ị ga-afụ na mmeri gị dị nso mgbe kraịst nọ n'ụwa o mere ozi ya e mere ya akara dị iche iche ma ihe ndị a niile ewepụ ya ma ọ napụkwa n'ebe ahụ o ji n'ihi na ọ maara ebe o si wee bịa marakwana ebe ọ na-eje ọbụladị mgbe ọ nọ n'elu obe ma mgbe ọ na-aga njem mgbe ọ na-ekpe ekpere na mgbe oge n'elu obe ekpere niile bụkwa ka chineke gbaghara ndị a niile n'ihi na ọha amataghị ihe ha na-eme n'ime njem nke a n'ime ọnọdụ nke a n'ime ihe niile nke na-agabiga gbaghara ndị ọbụla ma onye ọbụla nke mejọrọ gịnị gbagharakwanye onye ọbụla ma ihe ọbụla nke zọrọ ọkpa ma ọ anya ọjọọ ma ọ ya emu mata na mgbe a na-atụgbu Steven okwute maka gịnị na ọ na-eso ụzọ nke Chineke o nweghị onye ọtamụ megide onwekwara onye ọbara mba megide kama o kpere ekpere wee sị ka Chineke gbaghara ndị a niile n'ihi na ha amata ihe a na-eme ha ekwekwala Chineke egokwana ya ka ha bụrụ ndị nke eji ebiwe maka ihe nke anya na-eme mgbe n'ikpeazụ ọbụladị mgbe ọ na-anwụ o weliri anya elu ị ya afọ ya ọfụma n'akwụkwọ ọrụ ndị ozi amaokwu nke asatọ n'isi nke asatọ o kpere ekpere ọsịkwa ha ka chineke gbaghara ndị a n'ihi amata ya eme asị na mgbe o ala bụladị mgbe ọ na-anwụ na o weliri anya wee fụ nwa nke mmadụ bụ jizọs kraịst ka ọ nọ na aka nri nke chineke kwụrụ ọtọ ọbụladị ime gịnị ịnabata onye nke nyanwa ihe mgbe niile baịbụl na-eme ka anyị mata na jizọs kraịst na-edoda ala n'aka nri nke chineke na-ekpere mụ na gị na-abụ ekpere na-ekwuru mụ na gị mgbata mara ebe chineke nọ mana oge a akwụkwọ nsọ mere ka anyị mata na jizọs kraịst kwụ ọtọ kwụ ọtọ maka gịnị ịnabata ezigbote onye agha nke na-alatani ilezi na nke sodeni na isi nke itenaịnị agwee na-agwazi anyị maka sọl onye nke soro tinye aka kwadokwa n'ịtụgbu steven n'okwute onye nke bụzi onye azọpụtara wee bụrụzi onye nke bidoro ịga njem na izi ozi ọma nke jizọs kraịst na ịgbasa ozi ọma nke jizọs kraịst leta ọ bụrụ na steven si ka ọkụ si n'igwe datuo gbakasịa ndị a niile na-emegide elu chineke aza ekpere anyị lezie ndị sọl mechara bụrụ pọl njedebe ya dị aṅa n'ihe niile na mkpagbu niile na njem anyị niile n'ụwa chineke mazuru ha maka gịnị n'ihi na o jidesiri anyị ike chineke mazuru anyị n'ihi na mbido na njedebe niile dị ya n'aka na njedebe nsogbu ọbụla njedebe mkpagbu ọbụla ga-ewetara chineke otuto ga-ewetara kraịst anyị mbuli elu ga-ewetara gụwa na onwe gị ọbụnadị okpu eze nke dị iche n'ihe niile a ka anyị mata na chineke mazuru marakwanị ya ewetara mmezu ọbụladị iji wee mee ka anyị bụrụ ndị nke ya ewetara ya ọṅụ na mgbe n'ikpeazụ atamụkwana gbasara ọnọdụ ọbụla ekwurukwara chineke basara ndị ọbụla dịka ole ka jobu si mee nke n'ihe niile akwụkwọ nsọ mere ka anyị mata na jobu ekwuluru chineke kama ọ na-eji obi aṅụrị wee na-abịa obi aṅụrị bụ nke mmụọ nsọ nke chineke na-enye ndị nke kwere nne ma ọ bụrụ na ịnweghị obi aṅụrị a na-egabiga iji wee gabiga ihe niile nke na-agabiga ịma na onye ahụ nwere amamihe nke kọrọ anyị n'ihe niile ka atụkwasị chineke obi n'ihi na oge mezuru anyị mkpa dị o si na ngwa ma ime ihe ndị a niile ga-abụ site na ịnabatara jizọs kraịst dịka onye nwe na nzọpụta ya ọ bụrụ na ịnweghị jizọs kraịst ma na ị gaghị enwe ọṅụ iji wee gabiga ihe ndị a niile ịnabatagwo jizọs kraịst dịka onye nwe na nzọpụta amụgbugo ya ọzọ gị onye na-ege ntị ọ bụrụ na amụbeghị ya ọzọ ugbu a bụ ohere dịrị gịnị iji nabata jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị welata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a taa ekpoghe ọnụ si ya na emehiego ka ọ gbaghara gha mmehie gị ma debakwa afa gị n'akwụkwọ nke ndụ ka gbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ ị ga-akwụ ihe pụrụ iche n'ime ndụ gị ka anyị kpere chineke chineke nke pụrụ ime ihe niile enyego anyị okwu ndụ enyego anyị okwu ndụ enyego anyị okwu amamihe enyego anyị okwu gị nke pụrụ iche nke na-eme ka anyị pụọ n'oru ma nwekwa mmeri n'oge ọbụla ee ndị oriri ndị ndị nke weliri aka elu na ndị ukwu ikpere n'ala na-ayọ maka mgbaghara mmehie onye nwe chineke gbaghara ha mmehie ha deba afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha nakwọ nke ọnwụ mee ka ha bụ ndị ekere oke ndị eketa oke na alaeze gị ga-esi ha ike si na amara gị anyị mere nke a kpere n'ihi emezu ha dị ka jizọs kraịst bụ onye nwe anyị ee matani na okwu a na-abịara site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ma akụkọ mgbaama ma okwu ma ajụjụ unu ga-enweta na igwe okwu 081 321 329 00111 080 56719493 ka udo nke chineke nke kachasị udo ndị dịron n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen